ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dị ya n'ụlọ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obi obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbagburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime ụlọ ụlọugwuelu nke dị n'ime na Ọyọ steeti ka ozi ọmasị eru nso ogodo ugbu a ka udo nke chineke nke kachasị dịrị niile n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-elegharị leba n'ime akwụkwọ nsọ akwụkwọ pọl degara ndị filipaị akwụkwọ ozi ka pọl degara ndị filipaị ndị filipaị isi nke anọ amaokwu nke isii ndị filipai isi nke anọ amaokwu nke isii ọsị unu echegbula onwe unu n'ihe ọbụla kama n'ihe niile ọbụla site n'ekpere na arịrịọ ya na ekele menụ ka chineke mara ihe niile unu na-ayọ udo nke chineke nke kachasị uche niile ga-echekwa obi ụnụ na echiche uche ụnụ niile na nche n'ime kraịst jizọs amen ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka anyị nzọpụta na ngozi nke pụrụ iche dịgosi kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isiokwu ga-abụ ekpere ekpere bụ isi okwu anyị na ụbọchị nke taa ekpere ekpere gịnị bụ ekpere ekpere bụ ụzọ esi agwa chineke okwu ekpere bụ ụzọ esi ekele chineke ekele ekpere bụkwa n'ụzọ esi akọsara chineke obi anyị ekpere bụkwa n'ụzọ onye na-enweghị ike si anata ike ekpere bụ ụzọ onye na-enweghị olileanya si enwe olileanya ekpere bụkwa n'ụzọ onye nọ n'isi ga-eji ya afụ ụzọ ekpere bụ arịrịọ ekpere bụ nnata n'ịmata nke a na akwụkwọ Matiu ka dịka Matiu dere ọsị n'isi nke asaa amaokwu nke asaa Wasị si yọọ na a ayọta si chọọ na aga achọta si kụkwanye aka n'ụzọ na a ga-emeghere anyị na onye na-achọ na ị ga-achọta onye na-ayọ na-ayọta onye kwụrụ aka n'ụzọ na a ga-emepere efu na ihe abụọ usoro na ụzọ nke chineke dosara iji wee fụ na mmadụ nke o eke na ya na-akparịta ụka onweghị onye ọbụla nne ma nna ọbụla nke mụrụ nwa ya na nwa ya anaghị akọrị akọ ma ọnwa ya anaghị ayọ ihe ọyọ ọghara imere ma ọ na ọghara inye efu na ihe a bụ ohere na nke chineke dosara banyere anyị iji wee fụ na anyị na ene abụ nwere mkparịta ụka dị nna na nwa dị chi na ụmụ lee ka pọl si wee gwa ndị filipai ọsị ka ha ghara ichegbu onwe ha n'ihe ọbụla ọsị unu echegbula onwe unu n'ihe ọbụla ka anyị were ikene ya bụ wee na-esere were okwu nke enweziri nchekasị na nchegbu nke mkpụrụ obi n'ebe niile maka gịnị ihe a ga-eri ihe a ga-aṅụ ebe m ga-ebi uwe nke m ga-etinye mme nke a ma nke ọzọ na ụbọchị nke taa n'izuụka nka n'ọnwa nka na-arọ nka a na-echekasị echerebogo elu echere gbada ala emechikọchara ihe iri abụrụ n'ihe efu n'ihi na uche niile mechie ọ bụrụ na nkịtị maka gịnị maka nchegbu ụfọdụ nchekasị niile na nchegbu niile a na-ebutezi ọya erezie na onye na-aya nke a ọya ọbara mgbali elu ọya ọbara nke gbatụrụ ala ọya hypertension ọya nke efugasịzie afa na ọya dị iche iche maka gịnị ibu ya niile na-ala na mkpụrụ obi ibu a niile na-anapụzi mmadụ udo ibu ya niile na-anapụzi mmadụ adịghị otu nke mmadụ na chineke dịka chineke si wee chọọ apọstọl wee na ayọ dịka ayọ mmụọ nsọ wee na agụsi anya n'ụbọchị nke taa ohere nke adịrị anyị ka anyị ghara ichegbu onwe anyị n'ihe niile ọbụla kama n'ihe niile ọbụla site n'ekpere na arịrịọ ya na ekele a ga-eburugide ụzọ bịa Chineke bụ onye kere anyị n'ihi ya tutu ị na-eji ayọ mmadụ ịmarago na onye agha karịrị gị ana ịmarago na onye agha nwere ihe na-ayọ tutu anya na-abịa n'iru Chineke anya ekwesịghị ka anyị mara na anyị adịghị ike ma Chineke dị ike na oke mara Chineke zuru oke na ya apụghị inyere onwe anyị aka mana chineke pụrụ inyere anyị aka na anyị na-agagharị n'ime ọnwụ na mfụ ma chineke nwere ndụ nwebigo oke mara na anyị nwere ebe njedebe ma chineke enweghị njedebe ọ bụrụ na anyị nwee nghọta n'ihe ndị a niile ị maa na nchegbu niile na nchekasị niile anyị na-enye onwe anyị ga-abịa njedebe n'ụbọchị nkịta. chineke o nwere ike niile o nwere ihe niile onweghị nke anyị nwere o nwere ọnwụ nke jupụtara oke ma ọ nwụkwara anyị bụ mmadụ anyị ihe ndị a niile ọsị kama na ihe ọbụla site n'ekpere na ahịhịa ya na ekele masị meenụ ka chineke mara ihe niile ọnụ na-ayọ ọ bụrụ na anyị bịakwute chineke anyị ga-ebugodo ụzọ sekpughere mara na kere anyị na anyị keghị onwe anyị mara na ndụ anyị dị site nyanwa aka na ịchọ mma anyị niile ihe niile si aka ya wee bịa mgbe anyị maara nke anyị wee bịa site na ekele anyị webe wee kelegodi ya na nke o mere mbụ gara aga n'ihi ekele na nke ọ na-emere anyị na ndụ o nyere anyị na ngozi ile nke ọ gọziri n'oge gara aga anyị ewee nwee ike ihe ọzọ n'ihi na ekele dike na nke o mere eme ike adịghị ime ọzọ anyị kelechi ya ekele kelee na nzọpụta niile ọ zọpụta anyị na mbibi nke jizuru ụwa anyị na ọnwụ na afọ niile na nzọpụta niile nke ọ zọpụtara anyị anyị eche ya ekele n'ihe ndị a anyị ewee bịa yọọ ya n'ihi na anyị yọọ na anyị ga-ayọ taa anyị chọọ na anyị ga-achọta anyị aka aka n'ụzọ ga-emepere anyị mana tutu anyị na-eme nke a anyị na chineke ọ nọkwa n'udo enwetago udo nke chineke ọsị udo nke chineke nke chasị udo niile ọ bụ na ịgụ na nkasa udo nke chineke a bụ gịnị kraịst jizọs ịnarago udo nke chineke ka ị gbaghara onye onyinye na-achọ onyinye ọma nkwenye nweta ihe ebugod ụzọ nata jizọs kraịst dịka onye nwere ya nzọpụta gị tinye n'ime ndụ gị ọ were ọnọdụ chighachi ya mgbe ọ na-achị n'ime ndụ gị ị ga-afụ mgbanwe na mbuli elu na udo nke pụrụ iche ọ bụrụ na nabara jizọs kraịst dịka onye nwere ya nzọpụta gị ihe a bụ ohere n'oge nke dịrị gị iji wee mee nke a ihe anabatagodo ya ebido na nke ahụ mgbe ahazi ahịhịa ọbụla n'ekpere niile n'ihe niile nke ị chọrọ abụrụ ihe a ga-enye gị n'ihi na ọ sị bụrụ na ụzọ chọọ alaeze chineke na ezi ihe ndị ọzọ niile ga-abụ gịnị ga-abụ jara hulata isi n'ebe ọbụla nọgide bụ ọbụla dabere jizọs kraịst gị enweghị na nzọpụta gị ka bidogode na nke ahụ weta ntọala ka ekpere chineke onye dị nsọ onye pụrụ ime ihe niile chukwu nke na-aza ekpere na ndị ọrụ gị ndị a ndị nke na wuru okwu gị n'oge dị ugbu a chọọ ịnabata onyinye nke inyere n'efu jizọs kraịst dịka onye nwa na onye nzọpụta ha onye nwanyị mere ha ebere gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ hichapụ mmehie ha mee ka ha bụ ndị nke eketa oke na alaeze eluigwe dịka o si wee kwesị na etisikwa na nkwa na jizọs kraịst bụ onye nwaanyị amen onye nwanyị ndị niile ndị nna okwu gị na ndị nke okwu gị metụtara mee ka ha bụ ndị nke nwere mgbanwe na ndị nke wuliri elu na ndị nke natara ịrịọma gị n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme nwere nwee akụkọ mgbaama ma ọ bụ ozi ka anyị kparịta ụka ọnụ ga-enweta n'igwe okwu 08056719493 makwa na 081 32900111 00111 mata na olu a na-abịara site n'ụlọ ndị Life Word Radio Ministry ka udo nke chineke nke kasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe amen